ndị hibru isi nke iri n'ihi na iwu ahụ ebe o nwere naanị onyinyo nke ezi ihe ahụ niile gaje bịa ọ bụghị ezi oyiyi onwe ya nke ihe ndị a ha apụghị ime ka ndị na-abịaru ha nso zuo oke mgbe ọbụla site n'otu àjà ndị a nke ha na-eche n'iru Chineke kwa arọ mgbe niile n'ihi na ma ọ dịghị otu a agaghị echebiwo ori ha n'iru Chineke n'ihi na ndị na-ekpe ekpere ebe meworo ha ka ha dị ọcha otu mgbe ha agaghị enwe akọ n'uche ọbụla nke mmehie dị iche iche ọzọ ma n'ime àjà ndị a ncheta nke mmehie dịkwa arọ n'ihi na ọbara nke oke ehi na nke ewu apụghị iwepụ mmehie n'ihi nke a mgbe ọ na-abịa n'ụwa ọ sị na ihe e n'iru gị ị chọghị ha ma arụ ka ị kwadebere nye m aja esi ọkụ na aja a chụrụ banyere mmehie ha abụghị ihe dị gị ezi mma mgbe ahụ ka m sịrị lee abịawo m n'akwụkwọ mpịakọta ka e deworo ihe banyere m ime ihe ị na-achọ Chineke mgbe o buru ụzọ kwu sị aja na ihe echere n'iru gị na aja nsure ọkụ na aja a chụrụ banyere mmehie ị chọghị ha ha abụghịkwa ihe dịga ezi mma bụ ihe a na-eche n'iru Chineke dịka iwu si dị mgbe ahụ ka o siworo lee abịawuo m ihe ị na-achọ ọ na-ewepụ nke mbụ ka o wee mee ka nke abụọ guzo ọ bụkwa na ọchịchọ a ka e doworo anyị nsọ site n'iche arụ Jizọs Kraịst n'iru Chineke dịka àjà naanị otu mgbe onye nchụàjà ọbụla na-eguzokwa kwa ụbọchị na-efe ofufe na-echekwa otu àjà ndị a n'iru Chineke ọtụtụ mgbe bụ àjà nke na-apụghị ichipụ mmehie mgbe ọbụla ma onye ahụ mgbe o chererị otu àjà n'iru Chineke n'ihi mmehie o wee nọdụ n'aka nri Chineke mgbe niile na-ele anya n'oge fọdụrụ ruo mgbe a ga-ede ndị iro ya dịka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ ya abụọ n'ihi na o sitewuo wuo iche onwe ya n'iru Chineke dịka àjà otu mgbe mee ka ndị a na-edo nsọ zuo oke mgbe niile mmụọ nsọ na-agbakwara anyị ama n'ihi na mgbe o kwusịrị sị nke a bụ ọgbụgba ndụ nke mụ na ha ga-agba mgbe ụbọchị ahụ gasịrị ka onye nwe anyị kwuru m ga-etinye iwu m n'obi ha ọgwa uche ha ka m ga-edekwasị ha dịka n'akwụkwọ mgbe ahụ sị m gaghị echetakwa mmehie niile ha niile ha ọzọ ma ọlị ma ebe mgbaghara ihe ndị a dị iche aja n'iru Chineke banyere mmehie adịghị ọsọ. ya mere ụmụnna ebe anyị nwere nkwuwa okwu ịba n'ebe nsọ ahụ site n'ọbara Jizọs bụ ụzọ o mere ọhụụ nye anyị nke dị ọhụụ dịkwa ndụ site n'akwa mgbochi nke ahụ bụ anụ arụ ya ebe anyị nwekwara onye nchụàja ukwu edoro onye isi ezinụlọ Chineke ka anyị were obi eziokwu bịarue nso n'ime nkwezu nke okwukwe bụrụkwa ndị efesawere ọbara n'obi anyị pụọ n'ajọ akọ na uche ndị a sachawokwara arụ anyị na mmiri dị ọcha ka anyị desie nkwupụta nke olileanya anyị ike ka ọ ghara iruda n'ala n'ihi na onye ahụ nke kwere nkwa kwesịrị ntụkwasị obi ka anyị na-atụgharịkwa uche na arụ ibe anyị ịkpasu ịhụnanya na ọlụ ọma dị iche iche ka anyị gharakwa ịrapụ nzukọ nke onwe anyị dị ka ụfọdụ na-eme kama ka anyị na-adụsi ndị ọzọ dị ike ka anyị mee karịkwa otu a n'ụzọ ruo otu unu na-ele ụbọchị ahụ anya ka ọ na-abịaru nso n'ihi na asị na anyị were ọchịchọ obi na-anọ na mmehie mgbe anyị nataworo mmazụ nke eziokwu aja a ga-achụ banyere mmehie dị iche iche dịghị ọzọ kama nke fọdụrụ bụ oke olileanya dị egwu ka ikpe ya na ọkụ na eri ike ike nke gaje iripịa ndị na-eguzogide Chineke onye ọ bụla nke jụworo iwu moses ga-anwụ anwụ na-emeghị ya ebere n'okwu ndị ama abụọ maọbụ atọ ma ahụ ahụ jọkarị njọ raa raṅa bụ nke a ga-agụ n'onye ahụ kwesịrị ka enye ya unuche bụ onye nke zọworo ọkpara Chineke ụkwụ onye guzokwara ọbara nke ọgba ndụ ahụ bụ nke eji do ya nsọ n'ihe e merụrụ emerụ onye mewokwara mmụọ nke amara ihe ihere n'ihi na anyị matara onye ahụ nke Mụ onwe ọbọ ma onwe m ga-enyeghachi ọzọkwa onye nwe anyị ga-ekpe ndị ya ikpe ọ bụ ihe dị egwu ịdaba n'aka Chineke dị ndụ ma na-echetanụ ụbọchị mbụ ahụ nke ọ bụ n'ime ha mgbe e nyesịrị unu ihe ka unu tachiri obi n'oke ịgba mgba nke ahụ dị iche iche n'otu akụkụ ebe e were ịta ụta na mkpagbu dị iche iche mee ụnụ ka ụnụ bụrụ ihe nkiri n'akụkụ ọzọ ebe ụnụ ghọrọ ndị na-eso ndị na-ebi obi otu a nwekọ ahụhụ n'ihi na unu ji obi so ndị nọ na-agbụpụkọ ahụhụ unu werekwara ọṅụ nara mpụnara ahụ nke ọma bụ nke apụnara unu ihe niile unu nwere ebe unu maara na unu nwere onwe unu dịka ihe unu nwere bụ ihe ka mma nke na-adịgidekwa ya mere unu etufula nkwuwa okwu unu bụ ihe nke nwere oke nyeghachi nke ụgwọ ọrụ n'ihi na ntachi obi dị unu mkpa ka ọ ga-abụ mgbe unu meworo ihe Chineke na-achọ ka unu wee nata nkwa ahụ "Ị na lee ka nwa oge nta fọdụrụ ụra onye ahụ nke na-abịa ga-abịa gaghị anọkwa ọdụ onye ezi omume nke m si n'okwukwe dị ndụ ọ bụrụkwa na ọ ga-ewezuga onwe ya ihe ya adịghị mkpụrụ obi m ezi mma ma anyị onwe anyị adịghị n'etiti ndị wezigara onwe ha ịla n'iyi kama anyị dị n'etiti ndị kwere ekwe inweta mkpụrụ obi ha